Ọpụpụ isiokwu nke abụọ site n'amaokwu nke mbụ Otu nwoke nke sitere n'ụlọ livai wee jee nwa nwanyị livai na nwunye. Nwanyị ahụ wee tụrụ ime mụa nwa nwoke. Mgbe ọ hụrụ ya na nwa mara mma ka ọ bụ, ozobe ya ọnwa atọ. Ọ pụghịkwa izobe ya ọzọ o wee mere ya ụgbọ papịrọs werekwa bitumen na pich tee ya o wee tinye nwa ahụ n'ime ya tinye ya n'etiti amị n'ụsọ osimiri Nile nwanne ya nwaanyị wee guzo onwe ya n'ebe dị anya ịmara ihe ga-eme ya nwa nwanyị Fero wee rịdata ịsa arụ n'osimiri Nile ụmụ agbọghọ ya wee na-ejegharị n'akụkụ osimiri Naịl ahụ. O wee hụ ụgbọ ahụ n'etiti amị, zie oru ya nwaanyị iweta ya. O wee meghee ya, hụ nwa ahụ, ma lee, ọ bụ nwata nwoke na-akwa akwa. O wee nwee ọmịiko arụ ya, si “Otu n'ime ụmụ ndị Hibru ka nke a bụ.” nwanne ya nwanyị wee sị nwa nwaanyị Fero m ga-eje kpọrọ gị nwaanyị na-enye nwa ara site na ndị inyom Hibru ka o wee nyere gị nwa nke ara nwa nwaanyị Fero wee sị ya jee nwa agbọghọ ahụ wee jee kpọọ nne nwa ahụ nwa nwaanyị Fero wee sị ya kuru nwa nke ala nyere m ya ara mụ onwe m ga-enyekwa gị ụgwọ ọlụ gị nwaanyị ahụ wee kuru nwa ahụ nye ya ara nwa ahụ wee too eto nne ya wee mee ka ọ bịakute nwa nwaanyị fero o wee ghọọrọ ya nwa nke ya ọ kpọọ aha ya Mozis sị n'ihi na n'ime mmiri ka m dọpụtara ya O rue na mgbe ahụ mgbe Mosis topụtaworo na ọ pụkụrụ ụmụnne ya ịhụ ihe mgbu ha anya, o wee hụ nwoke Ijipt ka ọ na-etigbu nwoke Hibru otu n'ime ụmụnne ya. O wee lee anya n'otu akụkụ, lekwa anya n'akụkụ ọzọ, ma mgbe ọ hụrụ na ọ dịghị onye ọbụla, o tigbue onye Ijipt ahụ zobe ya n'aja. O wee pụọ n'ụbọchị nke abụọ ma lee, ndị ikom Hibru abụọ na-alụ ọgụ. O wee si onye ahụ nke ikpe mara, N'ihi gịnị ka ị na-etigbu nwanne gị? Ọ sị, Onye mere gị ka ị bụrụ onye isi na onye ikpe n'ebe anyị nọ? Ọ bụ igbu m ka gị onwe gị na-ekwu okwu ya dịka i gburu onye Ijipt? ” Mosis wee tụọ egusi “N'ezie, amawo okwu a.” Fero wee nụ okwu a, o wee chọọ igbu moses Mosis wee gbapụ n'iru Fero, nọdụ n'ala Midian. O wee nọdụ ala n'akụkụ olulu mmiri. Ma onye nchụàjà Midian nwere ụmụ ndị inyom asaa. Ha wee bịa see mmiri, gbajue ebe a na-etinye mmiri ime ka igwe ewu na atụrụ nke nna ha ṅụa. Ndị ọzụzụ atụrụ wee bịa chụpụ ha, ma Mozis biliri zọpụta ha, mee ka igwe ewu na atụrụ ha ṅụa mmiri. Ha wee bịakute Reuel bụ nna ha, ọ sị, Gịnị mere unu ji bịa ngwa ngwa taa? ha sị, “Nwoke Ijipt, o setara anyị mmiri nke ọma, mee ka igwe ewu na atụrụ anyị nwa Ọ sị ụmụ ya ndị inyom, “Olee ebe ọ nọkwa? N'ihi gịnị bụ nke a na unu arapụwo nwoke ahụ? Kpọọnụ ya ka o wee rie nri.” Mosis wee kwere ibiri n'ụlọ nwoke ahụ. O wee nye moses Zipọra nwa ya nwanyị na nwunye. Nwaanyị ahụ wee mụọ nwa nwoke. Mosis wee kpọọ aha ya Gịashọm n'ihi na ọ sịrị, ọbịa ka m bụworo n'ala ọzọ. O rue na ọtụtụ ụbọchị ahụ, na eze Ijipt nwụrụ, ụmụ israel wee na-eze ume n'ihi ofufe ha. Ha wee tie mkpu. ntikwu ha tikuru Chineke wee rigoruo Chineke ntị n'ihi ofufe ahụ. Chineke wee nụ isu ude ha. Chineke wee cheta ọgbụgba ndụ ya nke ya na Ebraham na Isaac na Jekọb gbara. Chineke wee hụ ụmụ Izrel. Chineke wee mara.